omenana na-ese okwuwe omenala na-ese okwuwe anyị amaghị nke ndị ji biri ibe ha omenana na-ese okwuwe anyị akwadobe anyị apụta na nnachi chi agba na omenana na-ese okwuwe omenala na-ese okwuwe anyị amaghị nke ndị ji biri ibe ha omenana na-ese okwuwe anyị akwadone. anyị apụta na na chi agba na o yekere mgba na ha o ekere mgba na ha ekere mgba na ha ekere mgba na ha o ụmụ okorobịa were ọsọ ọsọ bịa be oruboko na-eruo anyị akwado na anyị apụta na na chi agbada omenala na-ese okwue omenala na-ese okwue anyị amaghị nke nde ji biri ibe ha ụmụ ibe ekene m ụnụ ụmụ ibe ndị ọdịnala ekene ụnụ ụmụ ibe anyị wụ ndị ọdịnala igbo ndị ndozi ọdịnala igbo ndị kwere n'ihe otu kwuru ndị ndozi ọdịnala igbo ndị na-ekwe oyoyo n'ụdị nke ha anyị na-ekwe oyoyo n'ụdị nke anyị ọnwụ ka nna anyị si wee kee anyị ka anyị si ebi ọ bụ ihe a kpọrọ anyị n'ụwa ka anyị na-eme anyị anaghị eso nwa bekee eje anyị anaghị eso ndị arab eje anyị anaghị eso ndị Israel eje maka anyị ma eziokwu anyị ma language of the universe anyị anaghị achọ ya achọ onye na-amaghị ebe o si wee bido ije na-achọ ije ọnwụ na ịma ebe isi wee bido ije nwanne nwere ihe ị na-achọ gịnị ka ị na-achọrọ ụzọ ebe ịma ụzọ ebe ị na-eje onye na-efe ụzọ na-achọ ụzọ anyị ma ụzọ ebe anyị si eje anyị ma ebe anyị si bịa mara ebe anyị na-eje kedu ihe anyị na-achọrọ ụzọ anyị ma ụzọ eluigwe mara ụzọ ọkụ mmụọ kedu ihe anyị na-achọrọ ụzọ onye na-efe ụzọ nwere ebe ọ na-achọ eje onye ụka na-efe ụzọ ọ ụzọ ka ọ na-achọ onye nke na-ete isi anị na efe ụzọ ọ ụzọ ka ọ na-achọ onye na-eje na akụ isi na wọl na Jerusalem ọ na-efu ụzọ ọ na-asọ isi na wọl ọ na-afụ ya ọ na-akụ isi na wọl ọ na-achọ ụzọ ụzọ nke ọzọ na-ete isi na anị ọ na-achọ ụzọ ọfụrụ ụzọ nke ọzọ na-achị ya n'elu enu ọfụrụ ụzọ anyị nwafụrụ ụzọ anyị fụrụ mgbe nna gị si na ọdịnala o nwere ihe o ji wee si na ọdịnala nwanne ị gaghị anị bụcha ata enu ihe a jọsọ kedu ihe a na-akpọ ya ha si nọ 12 disciples gịnị wu 12 disciples why clock wo clock ji wee wuru 12 ka ọ na-aga before bịa 12 kedu clock ji wee wuru 12 ka ọ na-aga before to 12 clock was clock 12 and the 12 disciples zodiac or everything with 12 nwanne ọ coincidence ọ bụ coincidence ọ bụrụ na e nwere electricity conductivity ka a na-akpọ electricity abi nwanne how come electricity ọ na-eme amma mmiri gbuo balim balim egbe eluigwe mee pịam pịam pịam ụlọ na-afụ ya ka ọ na-eme n'elu nwanne ọ bụrụ na ị nwere destiny na electricity adịrọ nwanne ị gara enwe arụsị ọ bụ ichi ịma ma nna nna gị ọma destin before don luk into this material science nke today they were all material science before but ọwụ the same thing nke eji arụ ya ihe ahụ natural computer arụsị is a natural computer ịghọtago so electricity all the owe there have been electricity ọ bụzi ihe ị chọrọ iji eme dc onwe ndị a na-akpọ ndị cartel cartel cartel meziri electricity for money making machine ndị mmadụ na-afụzi electricity as a different thing monopoly what you call electricity today is monopoly e monopolize mezie business ọ bụrụ na ọ dịrọ before so many things anyị na-eme n'ala Igbo unu na-akpọ spirit agwa m na ya abụrụ spirit unu anakụghịrị ọ maka spirit ụnụ na-akpọ emere ụnụ amaghị eme ya ọ ihe unu na-akpọ spirit spirit spirit kịta na iwufucha na ịmazi inwezi infọmeshọn inwezi na infọmeshọn evritin ọ bụla ifo na disin nwa bekee na-ebugharị na-ebugharị ọkpụọ omeoluo ice blọkụ omeoluo plastik omeoluo nka ihe a bụcha ihe nna gị na-emebu eme bifo mana ọ bụghị the same level nokia enwere bifo nokia that nokia ahụ na-ebu ibu otu a Eh, Nokia to Nokia na Motorola ọkwa ka ndị mmadụ bụrụ ya otu ọ na-akpagharị ndị ọgịrịga wara na nwa ọ bụrụ Nokia to Nokia tụsarala ka esi ebe Nokia ha dị na onye jide atịnị pụta na unu ga-amụba ya amụ onye ọbụla jide Nokia o Motorola ahụ nke ahụ a na-ebu Nokia to Nokia ndị ahụ ndị ahụ na-eme akpụrụ trọza n'afọ mgbe ahụ mgbe ndị ochie ọkpọ trọza n'afọ o buru dịtịn n'aka na-eko ụgbọgụrụ o bu Nokia ka ebe ọ dịzi ịghọtago so things changes the same thing nna nna gị ji wee rụchaa ahịa ahịa na-akpọ spirit na ihe anyị na-akpọ ọ bụ ya ka a monopoliziri monopolize ya ọ monopolize ya business business nwerezi ihe ọzọ and ọ bụrụ na ị information and those things ọ bụrụ na ị mọrọ how you can use all these things eh, because electric is there electricity is there anwụ na-acha acha is bicos of electricity because anwụ bụ the matter born itself into electricity all matter all crystalline matter ihe niile ahụ the same thing if there is no one the other one cannot be ụwa a sị gị na ụwa awara awa so out of ụwa awara awa ihe niile na-come out but anyị kajie anyị magnetism ọ kajiri ten there and hold it ndị ọzọ fly away but anyị still dey hold that thing nna gị is wee snod n'ọnya ifu ọ bụrụ na enwere anyị agaghị enwe son because the matter burning in sun is from an all the element of the earth is burning the element of an is burning nothing more nothing else that's why ọ gaga 12 ọgasịa 12 the process of refining the process of refining ya bụ na ojiene ọnwa dị dị always ọnwa nakwa hapụ apụ moon is not going anywhere na nwa bekee bara moon moon ogene the opposite of sun is moon ọkwa ya gịnị wụ demon kpọọ demon opposite just kpọọ ya backwards ọkwa ya wụ monde ọwụ demon ya wụ monde kpọọ monde backwards ọwụ ya wụ demon ọwụ ya wụ demon ọwụ backwards of monde wụ demon ndị french si ọ demange so ọ opposite ka a na-ekwu maka ya so day and night so in the morning the crystalline that crystal that burning electricity in the morning ọ ya bụ na chi abụọ na because ihe bụ chi asị gị chi abọọla unu abọọla chi mgbe unu nwere nsogbu bụ mgbe unu nwere ukwu wee tinye ya mgbe tinyere ya ukwu ifuzie you lost when you put it ukwu is when you lost because you white man came to our place dey answer us we know God because we have Nonso we have Okechukwu we have Ifeanyichukwu and we know God you see how we lost he want my ancestors know god we know chukwu we have chukwu everywhere the ad ya chukwu na chi enwebe nsogbu <laughs> nwa bekee ad ha nwa simple say god okwuo ma ọ bụ nke ukwu ma ọ bụ nke obere you see because if you want to do if you want to create an ideology create an ideology so that your children will learn something from ideology now if, if you ask nwa bekee who is god nwa bekee will tell you because nwa bekee know who is god ọ ya agwaghị na government. ị onye igbo ka onye bụ chukwu ọ sị gị na chukwu bụ mmụọ ọ sị nọ n'eluigwe nwa bekee we finally define god for you ọgwa gị who is jesus ka ekpere ewu jizọs ka onye wu god n'onu igbo onye wu jizọs ka onye wu chukwu because nwa bekee have jesus and have god ndị igbo kedu onye wu chukwu kedu onye wu jizọs that because you don't understand a na-agwụ ntụ na anaghị aghọta because you don't understand akọ because e want to be my ancestors know god before before white man your ancestors knew forces not god god is somebody who is in control is a hierarchy hierarchy government is hierarchy that is about chieftaincy chieftaincy commander in chief una ananụkwa ihe commander in chief chief chieftaincy chief nka chief nka chief nka government is god is hierarchy they know it that's why they tell you asị gị ebe chere n'elu igwe chere na Jizọs na-abịa mana gọọmenti ga-atụ gị nga they will jail you that your chukwu nwenweghị any power jail you for not being guilty you are not guilty and they will jail you this man jail you for not being guilty these people si gị chebere n'igwe ngị kpebe ekpere ị na-ekpe ekpere but government can jail you oh my people oh my people my people perish for lack of knowledge na-ekweta na n'eluigwe look at up and look at down you will see everything is written in plain black matter. ọ na ị nwụrụ your ancestors information onwere ebe ị na-eje onwere ebe ị na-eje e so many information about ọdịnala Igbo mana ya gara ekwe n'ebe a anyị ga-eme ya practice anyị ga-eme practical onwere onye nna ya biko ja kwere na Chukwu bụ onye kwere na Chukwu is not my concern ihe m na-asị gị bụ kụziere ụmụ gị what is the meaning of chukwu tell your children ọkwe tell your children chukwu chukwu tell your children who is chukwu na isi nwa gị jos isi nwa gị chukwu bi n'eluigwe chukwu is unknown powerful and powerful ọ ihe a ihe agwa ụmụ gị is this what you are going to tell your children <laughs> be tied you so mgbe nwa gị ya aghọ ahịa a sịkwa na ọ ghọrọ ahịa mgbe nwa gị ya aghọ ahịa don't blame the child because he refused to teach the child or eziokwu bụ ndụ ndị Igbo si na eziokwu bụ ndụ nna nna anyị ha know about natural force they never give any name to any motherfucker our ancestors never give name to any motherfucker we gave name based on observation we know this natural forces eke orie afọ nkwo we gave them different different name based on the, the, their vibrations gravity we call it anyị E, enyi mmụọ anyị akpọ ya mmụọ chi anyị akpọ ya chi e, anyị akpọ ya iche akpọọ ya echiche based on their movement and reactions asịzi anyị na-enwere abịa si anyị na-enwere nke a na-ana adịkpanye ukwu etinye ukwu na chi etinyezie ya ukwu gịnị mezie ọ bụrụzie haịraki ọ nọ n'elu igwe na-awọchị onye ọbụla ee ọ bụzi otu gị n'ọkụ mmụọ ọkụ mmụọ a na-agba gị ọkụ a na-ere gị ọkụ na-ere gị na-ere gị regide regide agba mbọsị spirit na-erekwa ọkụ nọ spirit ere ọkụ can spirit born ebe eh, ọ bụ spirit isi na spirit wu oh. ihe enwe ahụ ahụ oh. something you cannot see how can spirit born how can spirit born i am asking you question how can spirit born ọ sị na enwere chukwu nwere o nwere way god have a way is his own way you see how you that nwanne look at ihe ya agwa nwa gị this is what you will teach your children tomorrow echi bịa ịgwa m na Africa adịrọ mma people don African people cannot produce anything cannot do anything if you don't know the movement of the sun what, what makes sun crystallize keke is anwụ electricity if you cannot know why arụsị is is arụsị um, um, um, um, electromagnetic and wave um, electricity and wave e, connive together ọ na ị mara this connectivity between wave and electricity how can you build computer how can you build plane how can you build moto this is common thing used to build arụsị eh? you say no spirit no spirit natural force natural force natural ọ bụrụ natural force natural force is neutral all the day na-agara onwe ya ụjọ if you want to use them you go and use them based on information you don have nke e nyere gị enye tụfugo echi na ọ bụ arụsị na ọ bụ ndị mmụọ all those one you have you throw them away all of them from a to z ị na-agba eje n'igwe ị na-eje je ekwentị egbuo m ekwentị egbuo m nothing like demon demon mean monday monday opposite is is a demon o nwere ihe ọ bụ nothing satan wụ santa day and night satan santa santa gịnị santa saint gịnị opposite of saint opposite of saint is satan nothing more nothing else eh, eh, gịnị na-eme nothing happen yeah. go and do the ke ha na-akpọ ya this 12 zodiac eh, arias bụ Peter Taurus bụ Simon m Gemini bụ gịnị James mm Cancer bụ Andrew Leo bụ John go and read this go Ghana Bible go gụọ these people vigo Philip Libra Nathaniel Scorpio Thomas Sagittario James eh, Capricorn Matthew Aquarius taudus Tadeus ka ọ gịnị Pisces Judas ị ga gụọ this astrology gụọ these names of the eh, of the of the um, um, apostle of Jesus if know the same thing ka ha na-ekwu they are not human being they are not human being they are talking about the process a na-agụ 1 2 3 4 5 ọ bụ ihe the sun na-aga ọ gaa ya during the day ọ gaa ya during the night ọ vibrate kwa again into crystalline ọ bụrụ ọkụ ọ bụrụkwa ọkụ ọgagide gagide ọkụ ahụ anyụọ then the moon the opposite will rise ọ gasịkwa again kwa back ọ bụrụ na ị marọ the element that makes sun shine ị gara lụnwu electricity my brother ọ bụrụ na ị marọ element that moves the gravity nwanne ị gara alụnwu moto ụgbọ na-akpọ ụgbọ ọ bụrụ na ị mara ihe bụ ịnyịnya ị gara emuvu nwe anything n'ụwa so mmadụ disivụz n'onwe ya if you don't know this thing you are not going to do anything don't think africa africa is not going to good onwekwe good na-adị don't deceive yourself unu deceive na onwe with illusion don't deceive yourself with illusion if you don't know it you don't know it ịmara ya bụ na ịmara na africa will be better ọnọkata ọdịba mma how come illusion religious mind religious mind things will be better how uh, this your uh, fearful mind religious mind ị na-atụ egwu ihe ị na-amarọ ị na-atụ egwu ihe ị na-amarọ what you don't know ịma ha na brain na-create something ee ya na-achụ m ọsọ o ji mma achụ m ọsọ they are seeing me they are pursuing me they are looking for me this one that one look at like ụmụazị ụmụazị nwobere nwa <laughs> ịrọrọ nrọ you are dreaming you are dreaming nwa obere nwa dị 5 years na-arọ nrọ ifugo ebe obere nwa na-arọ nrọ gee ntị ka ịma ihe ọ na-ekwu ka o doo gị anya na ihe o kwuru mgbe ọ mụ anya ka ọ na-arụ na nrụ kedu ihe dị iche n'ime na okenye ị nwere ike ihe mere gị mgbe ị dị na ụmụazị two years ị na-arụ ya na nrọta bụta ị mara ichetezi ichetezi na ihe ahụ mere gị mgbe brain gị ka dị ya brain gị still hold the thing down so at any time your brain can recolect those things ị na-eje ụka ụka dị dangerous maka ọ ga na-eme gị na-arụ ajọ nrọ ị na eche na nke dibịa agwọ ọgwụ ọ ga na-eme gị na-ajọ ajọ nrọ mana ide so if you follow the natural law ịba uru ịba uru ụmụ ibe ihe anyị bịara bụ ịba uru ndozi ọdịnala bịara idozi ọdịnala igbo ka ọ bara anyị uru ibe ahụ na-ekwu ụzọ adịrị ya ịga n'ugwu hausa n'ugwu hausa na nke ndị ugwu all the whole traditional rulers ha nwere ike karịa ndị na-achị obodo ịga na the whole niile enweghị ebe ị ga-afụ a na-aza chief chief obodo ah, ah, english language sọsọ na ala igbo ka ị ga-eme iruo asị na onye eh, eh, traditional ruler chief <laughs> ha na-achọgharị bag money bag money bag money ndị ori na ndị abacha bag money bag money <laughs> isi mkpi dị na akpa mkpi ụmụnne m onye na-achọrọ let him go and do his own research nsogbu ndị igbo bụ na ebe ahụ ka o si ọkwa ịfụrụ gọọmenti ụnụ nke ndị igbo ka m na ekwuo ọkwa ịfụ your traditional ruler these two things were your problem and the ma bidoro from there enwere ebe ị na-eje and ọ bụrụ ihe ọgụ ọya akụ na uche ọya akụ na uche because ka ka esi ekwu ya ekwu a <laughs> nkịta anaghị atọ ụkwụ anyabara ya n'onu ụmụ ibe ndị igbo unu efe elugo unu efe elugo na-agwa ụnụ eziokwu ọka mma na iji n'oge ọka mma na unu ji n'oge kịta nabata ọdịnala ya mejọọ sokwa gị mee n'ụwa si na m gbara ya n'afa ọ na-awa m n'afa ihe ọ sọrọ gị mee ma ọ bụrụ ọdịnala nwere ebe ị na-eje because ọdịnala wi your culture ndị a ndị a bụ ndị ndị his royal highness ya abụrọ his royal highness ha abụrọ his royal highness ndị ahụ mpụtụ mpụ ikiri ngwo kiri ngwo na-ejere abanye ozi kiri ngwo ka ha bụ nwere your culture is going away because ọ ha nwa nyere kiri ngwo kọlchọ n'aka na ebe ka ọ na-eme Chifu chifu chifu. go to eh, pendel biri nke ụnyaahụ go to bini go to yoruba land ịma ma na-akpọ ha chief eze ha chief yoruba land na-akpọ eze ha chief bini na-akpọ eze ha chief ndị ndị ugwu na-akpọ eze ha chief o ruo n'ala igbo everywhere chief eji chief hey chief hey chief onye ọbụla chief agbakasa kasa chief na-eme nkwụsị demonstration <laughs> chief na-eme demonstration n'ala igbo ndị chief na-eburu flag na plaka <laughs> ndị chifu chifu ewo nna nna anyị ha afụjuo n'anya nna nna anyị ha taa n'afụfụ ha na-ebe akwa n'ime anị mmụọ si gịnị bụ ihe a onye bụ onye onye kedu ndị ọrụ anụ mere ihe a kedu ndị ọrụ anụ mere destiny ụmụ ibe osisi eji anụ agbatụbụrụ osisi eji aka ọnụ kedu ndị ọrụ anụ mere ihe a biko wee werezie ndị igbo ndị ndị nka na ụzụ mere sayensị wee were anyị wụọ naanị n'ọnụ chief na highness e, eze eze ịga eze gịnị unu ga-ekpokporo ihe niile akpofuo eze na ala igbo erughị ise na ala igbo niile enweghị ike ịghọtanwu ndị eze ise sọsọ isi agaghị aghọta dị ya ihe unu nwere wukiri ngwo ndị ejenti gọọmenti ejenti n'elu ndị ugwu ha ma na naijiria bụ eh, ka ha na-akpa ya eh, owe federating unit so your force and your power dị na culture gị ka ọ dị that is onye ọbụla nwere akọ na uche ma ya ike gị dị na your culture ebe ọ bụ na enwere a country of different three groups your power gị dị na culture gị so unu amarọ abịazi ya na-etiwe aka oyibo nsogbu n'udo na-agwa unu ihe unu kwesịrị ime ka onye na-amarọ bụ onye igbo mana ebe ọ e nwere different different something like this not your culture your power not your political ideology nọ ya bụ your development nọ ya bụ education system you don't know ịmarọ ịmarọ destiny iburu afọ gọvanọ gọvanọ eburu afọ na-akpagharị na-etutugharị ka ọza sị na ya bụ eze eze gịnị onye ka ị na-achị eze ndị ebe chiamaeze onye mere who that monkey banana eze ama history eze nwa history eze na-asị ya si Israel eze sị na ya si Israel ịmaha history you don't know anything about your past ọjị nkịta ama ihe omin ọgọsi ọjọọ si n'afọ jizọs eze ga-eburuve ji maria pikchọ debe n'akụkụ onye ọcha buru pikcho jizọs debe n'akụkụ eze ga-abara mkpụkpụ krọsụ krọsụ ha ka mantin nyanyị n'olu ọsị ya bụ eze ụfọdụ na ajụzi m ka ihe na-eme ana igbo adịghị mma naijiria egbu anyị naijiria egbu anyị onye ọbụla kwuru igbo anyị aka ka m mechota agha ya n'anya onye ọbụla kwuru nọnsensị ruo m n'ihu nso egbukpọọ m ya anya amara m ihe o eju efe ụzọ a na-agwa ụnụ sọmtụ anaghị ekwe enwere naijiria na-eme ụnụ enitin nekwe ndị na-eme ụnụ ebe a nekwe ndị na-eme ụnụ ebe but ị gaghị eme nwunye you cannot move them why are you going to move them because your sentiment and emotion will never let you know you can never know ee ee Hausa Fulani egbu ayo Hausa Fulani was there since Hausa Fulani was there since 1900 they were there Yoruba people were there ndị a nekwe ndị a nekwe ha oh, isi mkpi dị na akpa mkpi nekwe ha ebe ahụ they are the ones because ọha nwa they lose your so that ha ga-eji wee zuo chi then lose them ndị nwere ihe ama abatị ndị amara ama bebe asị ha gwọrọ ndị Igbo sef all those people 1900 warrant chiefs ọ ha ha niile 1900 warrant chiefs ọ ha bụ nwere ihe nwuru ha abara. enwuru ha bara their village ụzọ adịrị ya ọkụ adịrị ya mmiri adịrị ka ihe a na-arụkwana ka ihe wụ their work what is their work ka ihe wụ their job achọrọ m ịma ka ihe wụ their job chief chief his ya highness eze nke nwa eze nke nwa eze nke nwa kedu ihe bụ dia job i want to know <laughs> ha enweghị aka ọrụ so achọrọ m ịmụ ihe bụ aka ọrụ ha every month akwụọ ha ụgwọ ọnwa ọkwa gọọmenti na-akwụ ha ụgwọ ọnwa gọọmenti pays them <laughs> traditional ruler gọọmenti na-akwụ ya ụgwọ <laughs> traditional ruler o ruo echi isi na oh, traditional onye a wee agent ya this is agent nye nwetara unu ịkpazie e ka eme ka emekwa ọdịnala ka o sie ike ọha nwa ga-ebu ụzọ wee jụ ndị ifo aha ga-ebu ụzọ wee jụ omenala n'ọdịnala ha nwa ga-ebu ụzọ wee jụ ya ọ ndị ifo a ga-ebu ụzọ wee jụ omenala n'ọdịnala ha nwa ọwa ndị ahụ si custodians o custodians ha nwa ga-erijete omenala na ọdịnala Igbo ịza na ahụ custodians ihe ahụ ejenti nkiri ngwo na-ejere abalị ozi ihe ahụ atịghị m ga-eti ha ihe o che m na-agwa nnọọ ha bụ the problem so ọ bụrụ na anyị mezie ọdịnala mezie omenala anyị ndị a pụọrọ anyị enwe uru ha bara ghọtago ewerekwa enwere ndị enwere ndị ọ mara ama ọwụ nke nke nke nke feki a enwere ndị ọ mara ama ọ dị n'ọbara ha maka mgbe ndị gbuo nye onye ọbụla na-etinyere ọfọ n'aka bụ na omume ka ha si emepụta omume ka eji enye mmadụ ọfọ ọ bụghị onye zuo ochi gbaa ama amaghị ebe o si weta ego o buru bịa ogoro igwe ogoro chifu ogoro henes ha niile ọ gọvanọ gọvanọ ruo gọvanọ onye ọbụla ọ laikiri o nwere ike ọ ihe nwunye ọracha nwunye mmadụ ọchị kọmpaseti onye ahụ onye ofu chifu obodo onye <laughs> chifu autonomous community e, maka ọ rara nwunye ọma ha akụghị onye nke arara nwunye onwe ha n'ọnụ okwu na onye nkịtị ihe o mere bụ onyezie ya chief one chief of eh, autonomous community si achịwazie ebe a eh, na-anarazi ego eh, chief na-ebucha ambalansị chief na-ebucha pịṅụ pịṅụ pịṅụ pịṅụ asị onye na-aga iche ma gọvanọ asị eze ndị eze eze ndị eze eze obodo na-ebute mpa ịnwụọ ọpa n'ala igbo ka ọ na-eme sọsọ na ala igbo ka eze village chief na-anya ambụlansị ịṅụọ nwịṅụọ nwịṅụọ nwịṅụọ eze ndị obodo were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị ma ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi haa! Ha! Mba na ụmụ ibe anyị akarịghị ụdị ha. ụdị ha kịrị ka mmadụ ga-esi echifu obodo n'anya buru ambulance na buru sirin obodo buru sirin na ebe ka ọ na-eme nna aka mara nna ihe na omenala Igbo sayensị and teknọlọji ọ bikos amachabụ dis problem anyị na-enwe agha na-asụ ndị na-atọ ọchị ndị na-achụ àjà ndị na-agwọ ọgwụ all those things mere our culture irrelevant these things make them irrelevant ọ bụrụ because o nwere isi esila nna nna gị na-eme o nwere isi don't you see na o nwere isi o nwere meaning it has no meaning nna nna gị mee practical science wee mee arụsị arụsị wee eletrik ka ọ bụ ọ bụ eletrik is material ọ bụrụ invisible ọ bụrụ spirit ọ material science ka ọ bụ because na ị mara eme ihe material science ịmara arụ arụsị anya nwanne iru ebe a si asị ọkụpụ gị ara <laughs> owevu na ịma na isi wevu ịma na ihe elektromagnetic wave ka ọ bụ <laughs> ihe nidiri osiletọ ihe a na-eji eme wifi iche na ọjọ bikọs ịfụrụ wifi ahụ na bọksụ nke ndị ọcha rụrụ ịma na ya n'ime ịma na enweghị dị wifi n'ime iche ọjọ bọksụ iburu bọks bọksụ wifi na-ekwe bọks wifi ọ nwere antena na abụ ịma na-enwe ihe dị ya n'ime dị ya you know ịma ha na-asị gị ị na-alahụ ụra edewene telefon na gị ọ na-agafe n'isi gị ịnụbeghị bifọ ịnụbeghị na edebe na telefon na antena na na antena na-edistọpụ mmadụ n'isi ịnụbeghị bifọ ịnụbeghị bifọ n'isi electromagnetic wave ka ọ bụ ịmara nọ wave so ihe nidi osileto itinye osileto na ụmụ osisi osisi na-ebu osileto ọtọmatikali mmadụ bụkwa osileto ọtọmatikali ibu ibu moving machine so ọ bụrụ na ịma distance na-agwa if you know them you can do any material science with this information of the kind any of the kind any of the kind ị mara ya iburu tụfuo e, kpọrọ pastọ kpọrọ pastọ kpọọ fada kpọọ fada ọ bịa arụsị ya mere m akpata n'ego o mere anyị nọba ya onwezi onye nwere ihe ọ na-eme ee nna ya ji mee nka nna ya ji mee nka nke a ji wee mee nke a ji wee mee enwere ihe dị ka ọgwụ ọgwụ bụ ihe eji agwọ na-anụkwana igbo ebe a ọgwụ bụ ihe eji agwọ mmadụ ọkwa asụrụ m awụsa ọgwụ ka o kwuru ọsọ ọgwụ ọgwụ bụ ihe eji agwọ mmadụ agwụ abụrọ nsi nsị dị iche mmadụ inye mmadụ nsị ọ bụrụ ya bụ ọgwụ asọ ọ na-agwọ ọgwụ ọ na-agwọ ọgwụ mechie n'ọnụ ọgwụ bụ ịgwọ mmadụ onye arụ na-ajụrụ agwọ ya mgbe ahụ ndọcha oke mbọsị ndọcha bidoro enwebezie hospital when did they have hospital in the west so before that time onye ka mmadụ si ayachi ọya onye na-aya ọya anaghị agwọzi agwọ ọ naghị agwọzi onye na-aya ọya ka ị na achị gwa m anaghị onye agwọ ya agwọ ya anaghị ya because ndị be anyị na like foreign foreign foreign Italian made hey you Versace oyi gucci eyi gucci men oyi erangula eh, ọ bụrụ na anyị meziri eh, ndị a na-agwọ ọgwụ ndị a na-agwọ ọgwụ mezie ha ọfụma eh, mee ha elevate bido na-agwọ ya na-eme sport medicines like every other person like Indian like China like Europe mba hei mba nọ Igbo medi abamedi mba eji eme gịnị ha feki ee agwụ ndị Igbo anaghị agwọ ya mba ọ naghị agwọ ya ọ ije ebe ahụ aka ọgwụ ọgwụ ihe anyị laikere foreign foreign ọ bụrụ na ihe ọbụla anyị na-eme na-adịghị mma let us perfect them ohe m chọrọ onye ọbụla kwu na ihe ndị Igbo anaghị eme adịghị mma anyị bụ ihe aka n'anya ka anyị mee ya ka ọ dị mma ọhịa na-edisive unu ọ dịghị mma let's make it well ọ bụ mmadụ ka anyị bụ are we not a human being omenala Igbo adịrọ mma then we make it well ọdịnala Igbo adịrọ mma then we make it well must you go and follow them ị eje so eje ebe ka iso ha eje ị gaghị eso ha eje n'iwu ya then we dump you as road ha ga-edobe gị n'iro ha ga-adọ mpụ gị n'iro ịghọtago so ọbaka uru ọ bụrụ na nke anyị adịrọ mma anyị emezie ya ọfụma ana m enye unu all these things nna bụ ihe anyị ga-eme anyị tinye n'ọdịnala anyị ọwụrụkpoyi anyị tinye n'ọdịnala iwu ọwụrụkpoyi <laughs> anaghịzi aga ya aga itinye ebe anyị akụchie iti ebe anyị akụchie anyị na-eme ihe ọbụla sọrọ anyị n'ọdịnala igbo na omenala igbo omenala ya ahụrụ dị vibrant eh, a na-akọpị ya akọpị ndị ọcha sef na-akọmpa omenala igbo Eh, ifu igwe ifu ifu igwe na ala igbo ị nwere ike ga-akpụta enyi ịma ha na-asị na ịma na enyi ga-abụ isi oche gwogwogwongwo ịchị ịnụ adaeze kpụta enyi mgbe ahụ ịchị ifu igwe igwe ndị igbo ịda afa gị na list e nwere ike ebe six months after six months ifuzie igwe ibi <laughs> gọvanọ anya hafụ m igwe gọvanọ agaghị igwe ndị ọdịnala gọvanọ anya hafụ ya bifo gọvanọ afụ igwe ndị ọdịnala ọ ga-akpara ọ ga-eji eze kpee ekwere anya abụ ya na ebe a ma Igbo Abuja ka isi ị ga-enwe ọfịs gị na ebe ndị Abuja nwere ọfịs ebe a bụ nke ndị Igbo kọlchọ ndị Igbo bụ ebe a onye nwa bụ nọmba wan ọ bụrụ na achọrọ bụrụ nda nọnsens bụ ebe a ije ọ bụrụ ịchọghọ bụrụ da Naijiria gotu Abuja ebe a bụ ana Igbo andị ana Igbo a igwe anyị ị gaghị afụ ya anya mgbe ọ bụla anyị ji were isi anya ka ya afụ igwe anyị inwe respect inwe ugwu ọ bụghị bụrụ ụzọ ite onwe gị ule igwe igwe vileji bụrụ flag ọpụọji demonstrate a na-egbu na vileji anyị <laughs> na ụmụnne ọ onye onye kpara nkwa ahụ si ngwere bịara ya ọrịrị etipịasịgo everything anyị nwere you don't have anything again nke ihe mere gị mmadụ what makes a man is inside not outside ndị Igbo si na ebube agụ na-eche agụ ebube gị bụ kọlchọ ebube gị bụ kọlchọ you have destroyed it and throw it away soro ndị ụka ụka enwere ebube as long as you have no respect as long as you are a Jew Igbo Jew you have no respect as long as you are Igbo Muslim you nwere respect nowhere nobody can ever respect you because ihe mere gị what makes you a man is inside not outside ọ bụ ebube agụ na-eche agụ all the secret of your culture that is your power ya bụ ike gị igwe bụ ike <laughs> dị nke a ya uh, Christianity hey Jesus Jesus Holy Ghost fire Holy Ghost fire fire where ke holy ghost holy dị asọ na afa mmadụ holy ghost na afa mmadụ how can a holy ghost fire ama m nọ military people ka a na-asị fire ha faya holy ghost gị asị fire faya who holy ghost fire who <laughs> unu ekwu ya ọ na-anaghị eche ya eche ekpere out of control that is emotion emotion emotion some na-ebecha ma akwa some na-ebecha ma akwa ebe ha na-ekpe ekpere na-ebe akwa hey Jesus ị na-ebere Chukwu akwa Eh? ị na-ebere onye kere gị akwa ị na-ebere ya akwa for why are you crying you are a emotionally problem emotional problem ka ọ bụ because ọ bụ na ọ bụrụ ya why are you crying ọ na-eme nwa bekee je na je inene movie inene movie ọ na-aba akwa because of the emotionally attract eh, that sentimental emotion eh, that na-eme sentimental ị na-ene movie ụmụ mvi ga inene ụmụ nwa bekee ọ na-ebe akwa ndị na-eme anyụ ahụrụ ebe akwa na anyụrụ ahụ ịmagona muvi ọ na-emuvi obebe akwa nke gị nwere na-ekpe ekpere na-ebe akwa gịnị gị na-ebere akwa why are you crying <laughs> praying crying why agwa e gị na emotional problem psychological problem agaghị ekwe ọ bụrụ iyi ka ọ bụ that is simple fact nna gị mụrụ gị nna gị mụrụ gị onye ike you are you are great onwere that is because let me give you example perfect one if you go to Kenya Kenya is a city very developed more than Nigeria go to rural area in Kenya rural area a na-agba ọtọ na the same Kenya enwere ndị na-agba ọtọ ebe a ticha earing eh, earing ọnụ ha hacha na na Kenya the same Kenya na Namibia the same both go Indonesia Indian ị ga-afụcha ndị bi na village na-agba ọtọ so in ancient Africa all those places develop were the cities of Africa ịma ihe nwa bekee mere nwa bekee were the whole city hapụziere anyị villagers si na village ka anyị si wee bịa who told you onye gwara gị those Egypt and those cities Nubia Sudan we they are our cities because we we have cities ha were the city say na iwu village no village ka anyị nọ those villages bụ anyị nwa n'o ebe ahụ bụ Africa say the city unu ekwere all the whole great pyramids agụpụrụ from there you create a minor minor tribes minor new tribes I am this I am that I am this I am that nonsense that all ebe ahụ nke ibido create a problem for yourself that is when you begin to make a problem for yourself you begin to be created by enemy colonial boundary what happened today is a trap and ịmago na the trap ịmago na the trap because this is a recycling ka a na-akpọ ya ihe agwọ mụrụ na-eto ogologo ihe agwọ mụrụ na-eto ogologo we have created a monster that will consume me and you we have created an africa that will kill me and you i tell you mụ na gị na abụọ the africa will kill us but because we have created it anyị created the monster iji egbe iji egbe ịmarụ ngwa ọgụ america dị strong today because of ngwa ọgụ ọ ekpere church america is strong because of science and technology israel the same thing europe the same thing ịgbara aka na-achọ ihe na-ata arụ they will kill you off in future jee na m gwara gị you all of you and unu ga-apụ everything we take from you because you are nobody narị Jesus God eh, United Nations Jesus God this that onye ka ndị Amerịka ji eje mgbe Amerịka na-eje ọgụ na Iraq ọ Jizọs ka ha ji eje mgbe Amerịka na-eje ọgụ na Iraq ọ God ka ha ji eje ọ ka ha ji eje ebe ahụ mba nke anyị ruo na nke anyị ya sị innocent anyị anaghị achọ okwu anyị anaghị egbu mmadụ so nke ahụ a na-egbu n'ala ya ọ bụrụ mmadụ ọ ndị mmụọ ụmụ nkịta ka a na-egbu n'ala Igbo ụmụ nkịta na ụmụ pusu ụmụ pusu na ụmụ nkịta ka a na-egbu <laughs> nwanne ọ bụrụ justice that is not justice justice bụ aka nne kwuo aka ekpe aka ekpe aka nne kwa anya na ịwụ justice ịkụọ ihe akpa ọ respond nwanne kụọ aka na okwute kụọ aka na okwute ka ịfụ ihe na-agwa gị na justice okwute wee respond ọbụghị mmadụ ya agwa gị n'aka aka afụrụ gị ụfụ <laughs> ọbụghị mmadụ ya agwa gị n'aka aka afụrụ gị ụfụ ya bụ justice justice abụrụ ịnọdụ otu a na-egbu gị isi justice mba bụrụ ya nwanne abụghị ha nna gị mụrụ gị anyị ekrieti go the worst Africa ever created the worst one because ihe ọ bụla ị gwara nwa gị ka ọ ga-abụ otu afrịka si wee zụọ ụmụ ha na ha zụrụ ha based on colonial boundaries ọwụ ihe atụmatụ ka ọ bụ emere e ya eme and ndị nwa na onwegasị onye okooko ebo ịpafet gwe ihe a na-akpa we hegelian dialectic ọ wee mathematics ise mathematics hegelian dialectic mathematics ho ha ndị be anyị amaranụ gem they don't know about gem ha na-agba gem everyday pụpa pụpa pụpa pụpa pụpa but ọ naghị follow information dị na the gem ese tie trap ya ma kịta ka ihe na-eme we cannot have peace nowhere in africa will have peace o nwere ebe ọ ka ebe africa nwere peace now there is nowhere because we don't control anyị nwere control of emotion we are not disciplined anyị adọrọ discipline ịgbagodi ha discipline na agwọ na-akọrọ gị nonsense you cannot ordinary discipline ị gara eme nwunye and they want to be a world leader world power <laughs> no o nwere ebe ọ na-eme oruo e play politics nwee ebe ọ na-eme oruo e, nwanne ịgba ara ịgba ka onye ara kpakụkpaka enwe at ya ninja a na-asa ozikwa onye a trọmp trọmp trọmp trọmp trọmp trọmp ọkwa trọmp nwa sị na british ga votu votu votu british votu british votu kịta na trọmp emie naanị trọmp emie naanị anọzikwa onye na referendum british na ihe niile ọkwa free man free man am a free man i support everywhere support everywhere lọpụtara onye ka nna agwa unu nwanne look inward the power lies inward o nwere ihe dịka ya atụzina egwu aga na ebe ọbụla wutie ịgbara aka achụ ihe na-ata arụ nwanna agbara aka achụ ihe na arụ bọtụ ịnwụọ da ya ehiro bikọs ịgba aka chi natara iberibe ka e nwụrụ onye ọbụla gbara aka chi natara egbu onye olu ebe a ekwensu koboko pịa ya ahụ ichi nwa ọfụma ichi nwa ọfụma iru ebe ahụ ị hiro bikọs onye karịrị mmadụ na-efekarịrị na mmụọ gwema onye karịrị na mmụọ mgbe dị ndụ ya ka ị ga gbakwana ha nkịtị onwekweghị mmụọ ị na-eje ije ịfụ ebe ahụ ọkwa dị mmụọ dị spirit develop when you are alive ọkwa ga-abụ ma ike ịnwụọ ịnwụọ ọkwa ihe ị ga-abụ ịnwụọ iberibe iruo ebe ahụ ndị mmadụ agwụọ gị ịba ndị mmadụ jukwara ebe ahụ ụkwa so gị ebe ahụ ọ dị ka ịga na prison ime anya nọsensị ebe ilu ịga prison jụọ amụ oyi etigbo aha anya ma anyị maka ịnwụọ iruwe da saịdị ndị agbuo gị ezigbote owu chukwu gị na-eji fụ ebe ahụ ị na-anwụ ndị mmụọ ọzọ e, agwọ ha gị ịba gbaghị nwezi body you don't have a body to develop your mind more nwezi body to develop more ọkịta ịdị ndụ kike develop more iruo ebe ahụ iwuru chief iruo ọghara na mmụọ iwuru Gidi, iwuru igwe ọwụghị iru ebe ahara e, ebe anyị si jizọs asị gị jizọs asị gị <laughs> ụmụazị iwe na-ewe were were aka were wara makpọpụ anya na-akọ gịrị chere ebe ahụ gịnị ka ebe ahụkwa ebe ahụ ebe a na-akọtu nwanne iru ebe a ọkwa agba mkpana agụgheri no develop your mind develop science develop o onye ike n'ụwa onwe onye ifuru na-abụ onye ya onye nkịtị anaghị ekwutie n'okwu practically yie ha egwu respect na abịa from iyi egwu ọ bụrụ na iyiro mmadụ egwu na akwa akparị ugwu if you want respect earn it ịchọrọ honor you earn honor don't speak honor earn honor practically gwụọ ha ịba ịgwụọ ha ịba ifo mmadụ atụba gị egwu iwe ya n'elu cheka ahụ <laughs> cheka ahụ kwuo okwu okwu ọta ọtụ wa wa wa mmadụ na-eru nso ruo ya nso ka ọ gwụọ gị ịba ruo ya nso ka ọ gwụọ gị ezigbo ịba gịnị aha dabụrụ baịbụl na-akpagharị buru koran this is my darling darling this is the redeem of my heart redeem of what redeemer of what oh <laughs> deceiver deceiver of your life a sị gị na prayer is the key key of what key of stupidity prayer is the key of stupidity not the key of life prayer is the key jụọ onwe gị key of what ị ga-ajụ onwe gị key of what prayer is the key to hell prayer is the key to stupidity prayer is the key to knowledge to iberibe ọ bụrụ knowledge to iberibe si ikpecha ekpere na agwọ ka ihe ikpetara ikpechi ekpere kedu ihe ikpetere i want to know ask me I'm ajụ gị I'm asking you ikpesiri ya after the prayer what God God do this God do that God do that no but if you go to laboratory laboratory library ị ga-agụba ihe ị ga laboratory ị ga research mepụta ihe ị na-ekpe ekpere na-ekpe ekpere gịnị ka ị na-ekpete heavenly give us these days our daily bread give us this one our this one give us this one our this one do all this begging begging begging in the morning jesus do this god do that in the afternoon god do this god do that in the evening the same thing the same thing you ask in the morning ask in the night ask in the afternoon every day asking the same thing ịma na chukwu na di bọd na destin don't you think God will be bọ uh, uh, bọ that this boy ka ihe na onweghị enyere m this boy okwu n'aka na I gave you hand I gave you everything gave you fertile land why are you asking me every morning wake up in the morning God do ije kpote chukwu n'ụra chukwu n'ụra chukwu etete ka ihe na-emenụ chukwu malite ozugbo ozugbo ị na-akpọ ya malite ọsịkọ gogodi ntị ihe na-akọ isi ya chukwu oo abụbana m taa ejewekwana m ọrụ ndị ọrụ nke a nke a ị ga-enyekwa m nri taa chukwu ya anacha anya sị ha na ka uru ọbara dis boy dị ndụ nwe uru ọbara ọkwa ịrị gị ndị fulani ndị fulani ha egbuo gị because ị na-enye nsogbu you are disturbing the man every morning disturb ọkwa ịrị gị ndị fulani si ọkwa ịrị gị bọọsụ bọọsụ na-aga Legos. o ruo ebe ahụ ọkwa ịrụ n'ime ọhịa ka mmadụ zuo ike because onwe uru ịba n'ụwa ka uru ịba ya every na-enye nsogbu disturb ọkwanyere ụnụ kwanyere ụnụ ekwensu ekwensu egbu n'ụwa ka ihe bụ na mmadụ enweghị ike iji aka ya chọọ onwe ya ụzọ because mana sometimes ndị ọwụ ndị be anyị na-akọs their problem forget about nwa bekee forget about forget about everybody what matters is Igbo what matters in this life is Igbo that's all you don't see anybody everybody for you is business for me everybody other person is business ka ihe anyị ga-eji wee negotiate to change this business ọ ga-abara ndị Igbo uru that's all all I care is negotiation what do I negotiate with Igbo so that i can favor my people that's what i need every other thing for me is business i don't care muka o the church is business muslim is business mfe onye muslim ga-negotiate any good thing for ndị igbo nsị ya nwoke m take this give me this for my people why you take this onwe ndị isi adịrọ mmanụ nye ha ndị ndị awụsa sef i give them to fulani then take them ndị igbo iberibe enye ha to fulani let them take them ka uru ọ bara anyị eh? nwa bekee come kedu ihe ị chọrọ give me this i give you this ndị mba mmiri ewere m ha lesi ha ndị ahụ ndị ọcha take these people away from my from here ruru ha bara negotiate that is negotiation but you must build an empire of negotiation build an empire of negotiation don't go and start do talking nonsense nobody like nobody nobody like nobody give a fuck about you nobody gives a fuck about you even your brother ise ndere ego from America orie ego gi. ise ndere ego from America America orie ego gi. ma mpa gị ma mma gị nobody gives a fuck about you every day ha akpọ gị sị gị send ego ọ na abasị ka ọ bụ eziokwu so build an empire of negotiation na na na America bịa ka ihe iji ha eme they don't care about you nobody cares about nobody because anyị chọrọ we care about an Igbo so our ambition and intention is to make an Igbo great any other thing is minor I don't care any other thing I do not care that's all pump ma ị is what i want nwezi ihe ọzọ na na na even Buhari come here i negotiate anye were ndị na-amara ihe nye onye m anụ Igbo give me anụ Igbo anụ Igbo ka m chọrọ chọrọ m anụ Igbo give me the anụ Igbo i give you anything i give you onwe ndị isi adịrọ mma give it to him ọ bụghị no ambition no plan nothing na-akọgheri build an empire of negotiation create igbo philosophy igbo ideology a place to call home ọchọ chụba nwata na gbara naba ikwu nne ya ị nwere ikwu nna ị nwere ikwu nna nọ na Lagos na-akọgheri nọ na Abuja na-akọgheri nọ na Amerịka na-akọgheri nọ na London na-akọgheri ana Igbo gbara ọtọ ana Igbo gbara ọtọ ụmụazị anyị nothing no akara aka nothing no plan no strategy nothing absolutely nothing absolutely nothing ụmụ our children our future our scientist everything we have is these children ọ bụ ha nwa they are the everything na nwere ị na-afụ today now ha nwe your soldiers ha nwe your police ha nwe ye protect the land ọwụ ndị afọ ukwu arụ na amerịka ọwụ dis cowards in America ka ị na-eche ọwụ ndị nọ na europe ọwụ the hardest hardest man ka ị na-elose this thing you are losing the hardest in your society the hardest in your society ka ị na-eluzu the most strongest the strongest people wey gboro awa ka ị na-eluzu for nothing ilu awụzie ka ndị enwuru a ga-abara gị ọha nwa ọnụ n'okpuru bedi n'okpuru bedi na amerịka ma n'okpuru bedi na england ọ na-asị gị nonsense never you let it happen ọnwụ ụmụaka ụmụaka ifuru e na awa ha nwa bụ the hardest so i lụzuzie the hardest ọ ndị nkịtị ga-eprotetizi mmadụ ọ ndị nkịtị iberibe ọrịa iberibe ọrịa don't let them fool you anymore ụmụ ibe anyị ga-ahapụ okwu a ka ọ dịba na echi ọdịnala igbo ebe a ka ndụ dị nwanne ebe a ka anọ ebe a ka ndụ dị ụmụaka nwere akara aka anyị enye ha ihe ọ bụla ha chọrọ ka ha wee mepụta akara aka ha nke ọ pụta ife ọ bụ ihe anyị chọrọ ihe ọ bụla ị na-eme anyị enye gị ihe ọbụla ị chọrọ kedu ihe ị ga-achọ ka ị were mee akara aka gọpụta ibe ọ bara ndị igbo uru ndị igbo ndị igbo sọsọ ndị igbo ka anyị chọrọ achọghị m imix emix wit igbo ma ụnụ ma mba mmiri mba mmiri aha mewere gị ndị amerịka mkpara mba mmiri ahụ aka enye m ndị rọshia sef si ya were n'ebe a rọshia were mba mmiri anyị nwee nji eme take it generator away from me eji m ha megịnị o ruo eche ejekwa ebe ahụ akọwakọ nọnsensị Eh, they are marginalizing us they are marginalizing us we must own presidency i don't want nonsense no nwa ebile akọ akụkọ nwa ebile akọ <laughs> jee nje jụọ nne gị na nna gị kedu ihe a na-akpọ akụkọ nwa ebile akọ nke si ya mee ya ofu nke si ya mee ya ịbụọ nke si ya mee ya ịtọ nke si ya mee ya chacha chaa o meele m nke mmeje amụrụ ihe ya emezina m ọzọ ihe ọ bụla a ga-eme ka igbo culture compromise ya count me out because ebe a ka ndị bata ebe ndị osi imi si abata all from compromise there will be no compromise ọdịnala ofu ka ọdịnala ndị Igbo ọdịnala Igbo omenala Igbo nsọ ala Igbo ntọala Igbo so na iwu ala nke ndị Igbo nwanne anyị na-asụ Igbo na-eme Igbo na-ata Igbo na-ayọ Igbo na-ekwe oyoyo na Igbo oge ịpụta ịsụ igbo asị nwanne ụsọ nsọ ndị igbo na ebe mba mbanụnụ hei mbanụ nwanne na naijiria gwa na new nation jekwa ime destin kwa eke gwa nwanne ọ gara awa ọkụ ụmụ ibe ọ gaghị ekwu omume asị m udo dịkwa arụ ka ọ dịba na echi